Bọọlụ ndị Amerịka bụ egwuregwu siri ike. Futubọọlụ ndị Amerịka bụ siri ike. American football is a rough or uh, tough game.